Iwe na anụ dị igwe atụ ọkụ n'ọkụ. Ọkụ biko biri ala Nwoke ọnụ m abụghị na nke nụ abụghị ezi mana m ama ohu nke ọ gọtara ohu ọwa akagbo ugwu na chekwara na onye tinyere m ụtọ ịmanụ nke nwoke na-eje na ojirinawokere mmiri aha kịta ma esere na ọ bụ nke idobe ndere iwu weheja iwe wuo na-ekwe na ọ bụ mmiri eru bịara okwu ndị eyi n'iwu ịmanụ anụ nke kwọrụ ego edokwaruo ogodo ọrịa Right. Adam. Ṣé ìdúró náà wọ? Kẹ́sẹ̀ mgbe ka dị ma gwa oke mgbe ị na-ekwu ndị ọtọ ji na ya na nrụgide ji mkpa na ịbọ jideji ehige n'aka igbo na owekwere ka mgbori siri bụ nkorobịa na-eweghị anya ụgama ụgama ọ dị ka ịbụ ojii mkpa ime agụụ kenelem waja maka na o nwere ihe eji ka ha bara gị owe mmawa na-etibe obi n'ego ya meu ụda egwu ya hiji n'aka na ọ lá no meu bem como é que eu amo lá, Bia. Bem como é que nós chamamos. O é O Boechu. Franco, conta. Engenheiro. Olha, não, não. Conta. Ah, é? Mekoma bịa o. Mekoma bịa bịa o. Mekoma bịa. Ịma na abịalụ mgbe ọghụ isi na agbawa agwa na ihe nwa bụ ize agbata n'ọdụ izi m na-ekwu okwe unu je ka ha kụ ya bụ abụta ebili ye ye ma mm. awụ ibunugo mawu nwaba mụ hmm. akwa gbagharị ha wee mawu na ha tigwa ba ha mụ okwe dubewe ori udene abarakiman dubewe ori udene ndị gwo mmanwụ gbogbo iwe na owe ka ọ bịa dị mgbe kebara ihe ahụ a na-ete ọbịa tie mmanwụ a na eti ihe eji ọkụ ihe eji ọkụ bịa bụ na mmanwụ bara ndị bịara abịa ọ bụta ntọ nụrụ anụ

ihe ntutu okwu okwuo na ọ na-adụ na ọ na-adụ obi n'ego ha ya aja ụwe mawa na-eti na obi n'ego ha ya aja dudu ụwa na wụrụ marị ya bụ mmanwụ dudu mimi chiriba m ohukwu ohukwu ohu ya bịara mgbe ohu na abụdụ ụzọ abụọ ejeje onye be a na-ekwu onye na-emete igbo Baby, I know can hang. What a while. What if there are even Boluga? Mamma major, Become my refuqua. What a while. Match on a quay. a wahaja ukwelu ngelandile ekulu mawebiyo kangatoya ogenekwaliye eto ujuwawo ujujujujuju abyalujo byalujo ujujo ujufutawo ujukuliwe azimo ukwu iji bịaba ahụ otiti mmanwụ ikiri mmanwụ asị bụrụ na o je ka ha dekwara ha mma ibukwe mmanya narute aka na ngịsị eji eweta mmanya ihu ji butere ji ha dụọ ya n'aka bekomo bekomo nso na ikorobịa bụ na na-abara onwe Yeah, I can better home. One way. I can ready to transfer. Remember. One way. Remember. Remember. transfer. Remember. Remember.